nọdụ ala ka m gị ihe mere taa. ọkwa ite m na-achọ ị ga-adowe na nke mma ala ọrịa m leti ala ka m gị mama aka ndị uwe ojii keti aka ndị uwe ojii akparala keti na ọ mere gị mama akụkọ m nọ na-anụ gaa na-awụ na na ndị na-ezu oshi n'ime ogbe a na-ezu oshi n'ime ogbe Kate. Kate ịma. Mama, ka ị na-asị mba, aka ịma na anyị na broda Jerry dị ụta. awụ eziokwu Kate na Jerry na-akwụkarị mgbe ọbụla adị Kate alaiki ka Jerry unu adabara ha na-abụ kwem onye gwara m ihe a ama m n'ọwa eziokwu obi m na-agwa m n'ọwa eziokwu maka na ịba n'ime ogbe naa. ụmụ ushi ndị a ha niile agbasasịgo ebe niile ajụgo oyi ai, keti keti nwa na onye furu n'anya obi m ife ya na amasị m mụ na ya na-akụ n'ọfụma ọmalịcha nwa m ude gị na-ede n'obi m nwata okwugo okwu okube ọkụ onye isi okube O que ọka bụ mba onye isi ọ dịka nwatakịrị na-emekwa n'ihe isi ike onye isi nwatakịrị a kwechiri ike o kama ọ ya abụọ ya eziokwu ka ọ nwụọ and ọ ga-anwụ onye isi mmụọ abụ mmadụ na-ekweghị nkwa na mma gbaji olu, mma gbaji onu ọ bụrụ na o ọ ga-ekwuriri eziokwu biko ihu ya emelụ m unu ga anya ala jisi n'ike chọọ ebe unu ya enweta ndị azụ ebe ha nọ ọwa inweta afọ ha ka wee malite isi wee hmm? nsogbu anyị ya oke gwa mụ na imewe ya emesigo ese nne ese m na imewe nne emesigo na ori bribe oji ọṅụ eri gị fọshin linus bịa anya ọgwụ ụta gị e nye nke ọ na-eligolie ekelebe ga-akpa ata ka o sie gị arụ ga-akpa ata ka orí Ibrahim. gbàgbá mmejide nke mmenya sọrọ gị ba ncha ejide daalụ si ebe pụrụ kịta ma chọrọ ịfụ gị anya pụwa ori Ibrahim Kate nya otu a ka esi wee na otu a bó mo ṣe rìn kí ni kí ìnáwó go kí tó wù mí ni mo tẹ́ mọ́ ọwọ́ kí ni mo tẹ́ mọ́ gẹ́ẹ̀tì. Kìtì pa tàbọ̀ bù ṣe dé kẹlẹ́bà nílẹ̀. Kìtì. Kìtì. Sandra ẹ bẹ̀ wẹ̀lẹ̀. unu ebe ewele unu ebe ewele ọ na-ebeta onye nwụrụ anwụ n'ọnwụ ebe ndị ekesi ha ṅụrụ iyi anyị ga-aṅụ mmiri tọgbọ iko n'obodo a ụnụ ụmụ ihe anyị agwa ha asị ha Ụwa ha ha tụgbugo onwe ha na asị unu ebe ewele o keti keti anụ nwere obu abịa na etinye anyị nwa keti so na ọ bụ nwaanyị nwere obu ka nwoke mana ka ọ daa na-eto ụdị nwa ọhụrụ awa makịrịba ya ma ya bụrụ mmadụ na chukwu nwetara ma chukwu enwe ọrụ unu etiri mkpụrụ nne na wọtali diveni dị nwa nna ọ dịrị ha mụ izu ka njụkwa alị odogwu jụọ nne ejila ete eje ọkụ mmụọ na ebe nene nkere ebe mele mbụ maka a sịkwa nka njụọ maka echi eteka ndị otu m nwetuo n'obu kerewe nkwulu asị m si nwetuo obu maka ndị enwe anyị na-eji ekwulu anyị na-abalị mba girigiri nwe abụrụ ndị ji mkpala ahụọ nọ ndị ji hụ egbe ụdị enwe anyị jiji dị ya chebe na ehu bụ na anyị akwadoluba ebe ọ bụ na anyị bụ ibe dị leva anyị akwadoluba maka na a na-akwado ochi ntị na abịa esu mana mgbe ọ nụsoro bịa m mana mkpọmkpa dawa n'obodo udo Kate jẹ́ nǹkan ọmọ. Kate wọn ni wọn mọ àwa ń wọlé òrùn kẹ́kọ̀ọ́. ọmọ bàtàǹgà tí ó yí o. Asam, kẹ́rin. Otu wa kí n nọ n'ọnwa. Ee, kegbe n'ime fonu gị since na-akpọ gị dee pik kọlụ. Chukwe. Hi. I'm not even from my area. I'm outside work. Hi. Isikwa nke ikpe ọmụ. nje tachara Nke na eri avụ nọ n'okpuru moto na-eluzu na tait. Ma chụọ ebe mme. Chukwu daalụ na mụ mechara Otu ọ bụ na ịma na mbute eje na shọpịn nọrọ mburu ebe ebe anụ asịnsị ka nna ebe onye madụma ụka ụdị ọbụla oyi dị mma elie iwo na iwo dịka unu eh? elemewo ọnụ ọlụnwa ọlụnwa nnọọ kịma na m ga-ararụ ebe a taa. ụlawa ndị na mma kpalịa mm, agwa m na m chọrọ ịdị n'ebe ọsọ m dị na ịma na ihe ọbụla gbasara gị na ọ na-ekweta ọ na-enwe ya proof um, be m bụ be gịnị eh? oge bụ abụrụ nsogbu wụtala mm-hmm. ma arụ dịkwa gị mm. o ama m na o nwere chọlụgo okwu mara cewa ba ku yi gwamma dua kan dua orang kamu ini wani ke yin ne ho liyo ho kage wai wili ele ka ga so nan na budi mau wai ma ma adu mau ma gbara eh ya be ndo na obodo ihe wee mee ọ aka ọnwụnwa gbara aka mgbe na na nwa agbara gbara aka hmm? ọgbara aka ya onye isi hmm? biko ị na-akọwa na nwatakịrị anwụghị ọnwụ chi ya ya na aka dị n'ọnwụ nwa aka dị ya bikos oke nọ n'ụlọ bụ oke nọ n'ahịa na-asọ n'aka gị na-eme na nkịta achọrọ na-abụ wotu anya na chọpụta chọpụta ndị mere ha ọ na-adị m ka ofu onye n'ime anyị a na steshọn a mere nwa nsogbu adụrụ onye isi anyị ga-eme ndị otu m ibe na-ekwu owu nwe nwa abụọ na enwela nwa nwụrụọ hmm? ibe na-ekwu bụ mmadụ agwazi n'akwa hmm? onye nwụla nwa nwụrụọ enwere ebe ahụ kata na akwa nkịta anyị nwa ka anyị tete ya n'ụla hmm? ọ nwụrụ ọ bụ na ọ nwụrụ kere eme chukwu abịa eme mmeli ka ọma ụdị nwa o ji mme na ọ bụrụ sọ anyị bụ mmadụ anyị ewere ka ka etisi ụdị ahụ nwụrụ hmm? mana ibe na-egbu bụ ka anyị bie mmadụ akwasị na ahwa hmm? ka anyị chebe na ọganiru n'onye aka lechali mana ekwetọrọ m n'ife a ikwu chaa chaa chaa Sandra wan ekwetọrọ m n'ife a ikwu aghọtara m ụdị oyi gị n'obu Sandra ụdị abụ oyi dị gị n'obu ka oyi dịgwu m n'obu dịgwu anyị ncha niile n'obu ụdị abụ ụdị nwa anọ m gwa gị alịlị nlili ka mụ mara ụdị oyi dịle keti keti bụ odogwu nnekwu odogwu nwaanyị dị abụ maka ebe mmadụ ya eme maka igbuo onwe anyị baa nene anyị ebibe ụdị abụ ka oyi dị so awasịna kata obu Sandra wan asị ṅụ lekwe mma ịṅụ ka ọbara were na-agba gị n'anya ka ị na-ahụ ụzọ ọfụma o lekwe mma ịṅụ o ṅụọ mma maka ọbara gbawa gị n'anya ka ịfụ ụzọ ụwa ahụ ngwanyere m mma o nwere ibe na-ekwu ibe nna ekwu bụ na bụ na steshọn niile emepere ọvụ nwere filin steshọn emepere na nke dị na damija damija ka m na-ekwu enye ka m na-ekwu ebe ahụ na mmadụ kọlụman na-abụ ebute wee ego mbute ego abata awọwọ n'ebu ahụ onye osi onye osi ụdị oyi dị ụdị ahụ abụkata m anyị eje nnewu abụ ka anyị bugote chego nnewu abụ nna eri abụ nna m oyeda na anyị jere ọpreshọn ife na-ekwu bụ na anyị eje ka anyị pịa kanịva anyị pịa kanịva ka anyị bute ego dị na-ewu abụ na ụdị nwa ọ dị ọkọwọ m na ahụ rinne eri abụ ka etinye nwa ịma na nwere anyị mere ma mama ejirọzi ego n'aka so ọ kọwa m na-arụri nna ebe na-egwu bụ na anyị ka pịa ka nna ya mụ na ndị sekuriti wee kpali wọtali mụ na ndị sekuriti wee kpali ba gwara m na o nwere anyị kele ya abịa m gwaba ka ba onye owele ba tinye isi n'ọbịa anyị pịa ka n'igbo ahụ bute ego ahụ ụwa ahụ wee wọtali mana mụ na-akpọ karavia bụ kpa Mr. Mr. Jude ma ọ na-epikọrọ kọlị amụrụbe na-eme ya kọlị a na-akara iri abụ ka o buo butela anyị ngwa ọlụ na mma kwụsịrị ịkpụ ya wee lue chine ụdị nje bụla bụ echine ka ọ ya abụ echine ka ọ ya abụ ka jepịa ka na-ewu abụ na ụdị nwa oyi dị akịta obi adịrọs m mma kpaa m unu na-akịta ọ kọlụ m na abụ mgbe anyị ikpili m eri nne karịcha mmadụ niile ọga ka m jụkwa onye isi si na onye a na eburu ụzọ ibe bọọsụ eburu okeke ejilata eje ọkụ mmụọ nwanne m na gị maligbuo onye na-emeri ya mgbe ọkụ mmụọ bụ ọkụ ọkụ kere iji laịta bịa ụwa ihe eji ọkụ nye m dịka m a dịzikwa m hmm. ajụọ gị gị na onye na na-ekwu n'abalị niile mama nwekwe na onye ọzọ mụ na chuchu mụ na akpa ezigbo nkata ịkpagide ịkpagide ruo n'ime nderi abalị ee onwe ọnọkụ osi gbata gị n'uche na ị na na-edistọbụ anyị n'abalị niile ikweghị ka mmadụ lahụrụ gị ụra amakwa n'uche gị dị ya amakwa n'uche gị dị n'ihe ị na-eme mama eji m egwu egwu ezi uche m dị na ya na ọfụma ọfụma chemdi amamihe m na-eme trọst ụnụ nsogbu adịghị ma gịnị ka ọ na-ekwukwanụ na ihe gbasara alụmdi na nwunye gị na ihe ọ sị na nwa obere oge na ihe niile ga-eme ọ yi ọgwa m na m nwee ndidi n'obere oge <laughs> mama e, ma na nlọvụ Chude ọfụma afụ m Chude n'anya nke ukwuu ọ na-abụ nne katazi anya ya ọ dịzi m ka ọ nwanne m ọ dịzi ka ọ gị mụrụ anyị nchi mana mụ na ya yi <laughs> hei mụ na ya nọ ihe anyị amụ mụ anyị ya apụcha akwa ka nna etinye ego dị n'ekpere alaghị bụ ya bụ nwatakịrị na-anọ agbasi mbọ ike ụsụ ụhụ ụmụ agụngolo a na-epigharị n'ime ogbe ezuso ori amịgharị ka agwọ eh, chineke nna gọziere m ya nnọọ eh, ihe nne ọbụla na achọ bụ ebe nwa ya ga-abụ ọbata obi ruo ya na ọ bụghị nke ọ ga-abụ oche nka oche nke ọzọ chineke za nne ekpere ka ihe niile gazie ọfụma emenụ ịma na bebi m dị very responsible ọ da achọkwa okwu dị eme ere eme ka m ji ekpe ekpere ka chineke nna nye n'ezigbo ezigbo ego achọ ka ego nọrọ mgbe a na-azazi mrs chude <laughs> ị bịa na ọmụgọ na gị anya

bịa nwoke m mkpọrọko ebe ka ịmụ ụzọ na-aga n'ụzọ akpọrọ nkịta si na ime na-eme onye be m na ime ime na-eme ya ọ na-arịtụ arịtụ ya ngwa gaa nke ụlọ ana m o gaa ọfụma o ọfịsa ọ bụ nna nnukwu nsogbu udo nsogbu udo ọ maka ọrụ ikpeazụ amụrụ na ụlụrụ ndị inspektọ ọfụ e wetara chọrọ inye baya ka mgbarife buruketi and ka ha si enyo ha ngwara nkịta m ụjọ ji m aka ahụ ibe na-achọ ịkọwalụ m nkịta bụ na anyị na-aga akwụrụ ọzọ ka eze otu ọzọ iwe m na-ekwu bụ na ọ dịghị nwa nkịta ejide gị aka taa bụ ihe ata anyị ya bụ iwe m na-ekwu dị otu unu emere m ife bụ ofu famili ofu obi ka anyị bụ ọrụ anyị na-arụkọ ute ofu obi unu emere m ihe a Linus. Ọ̀gá. Ó kò nílò wani ma wannan hamburgeri da ya kanka na wani mai kafi da ya kanka da hamburgeri da ya kanka Abu, see, I'm going to I feel like I'm flying, you know what I'm saying? All the guns are better now. Yes, and

for pitch you know what I'm saying everybody get set here now what go do o na me go am break go na wan say village ma break na go ndakele bẹ mo di báyìí. mẹ́rọ̀bù dò ẹ̀ ndọ̀rọ̀ bọ̀ tẹ̀kẹ̀lẹ̀ bẹ̀. ọwọ́ ìgbà yẹn wọ́n wọlé yẹn bẹ̀ bọ̀ tán náà. ndẹ̀kẹ̀lẹ̀ bàdà. ìbọn náà ẹ̀kọ́ ńgbọ́n náà wọlé. ẹ̀kẹ̀lẹ̀ bàdà bọ̀. ayé nàtàlẹ̀ ọ̀gbọ́n. ọmọrọ. wọ́n náà wọlé. wọ́n náà wọlé. wọ́n náà wọlé. láíláí mbúlú nwa ọwa na ẹlẹ́ paipai onyeroba dekomi ọlátúnjí na ọláwọlé na all this la la ala ọ̀kwadì ofu onye nwanne iri sharp nwere egwu egwu na-agụ egwu na-agụ ya kwụla n'ego a weta ebu m ya la ọla ọrụzi ego anyị oge oge onye nwanne arụ nke ama arụ nke ọ na-ebu n'abọ n'abọ ego

four kilo yẹn. òwe mama mama mama mama. mama. Benji ọ gịnị? Mama ihe hụrụ tata, mama ihe hụrụ, ihe hụrụ ute anya m na-aba mama. Benji gịnị ka anya gị hụrụ? Mama. Mama ọ mara m ekwu ihe hụrụ. Ọ mara m ekwu ihe hụrụ mama, ihe hụrụ tata isi m ejugo. Ị mara ihe ọba anya gị hụrụ. Mama. Mama. Mama ahụ m chi ude. ịhụ Chudo news ịhụ Chudo ka enwe ike ọ bụrụ na efu ya na nwaanyị onwe ka ọ bụ ndị bịa ka ọ rụọ ọrụ ha ọrụ makwa ndị ya na ya si eje chọọchị ya ka ị na-asị na ịhụ Chudo gịnị bụ chọọchị gịnị chọọchị mama mama ahụ m Chude Chude bụ onye oshi ahụ m Chude bụ ha na-ezu oshi tata Benji Benji mama ha eji ọnụ butere onwe ha okwu wonde uju ụmụazị ndị ekperima ndị onye oshi ndị oshi ana maka ị na-akọ ọzọ chekwa ka gị ọ bụ ọkwụ ihe niile ka eji egwu egwu ire na-egwu egwu enyi na-egwu egwu sị gị na nwụchu debe a afọ m na ịnwa gụ kaị kaị ka m bịa ka m bịa si ọnụ ka onye ala m mụ anwa hụrụ hmm. hmm, ọ hmm. Lucy ichete m afọ kama anwụzikwa nina ọ na-ebu ụzọ yi m nwaanyị ịma na sensị m jiri gwacha anụ gị eziokwu maka oyi gị nwoke sensị ahụ ga-edo m ụgbọ nina biko biko anọrọ m na mud ịkọ ịkọ asị ị mara ihe mere nwanne gị nwoke bịadere ebe ụnyaahụ ofe ihe ahụ m na-ekwukwa ka ọ nọ na-ekwu o jikwara anya ya abụọ hụ nwa enyi gị ọ bịakwara gwa m cherugodu benjamin nwanne m na-abịa sị na shọpụ gị gị na-ewere ọyị nwoke na-akụ asịrị ọkụ ya nsogbu adịrọ ka nna ọ na-akụ asịrị ịmara m gị ha mgbe mbụ gị si ọ jelọsi chere m chepụ m n'ụlọ ike ya tiya ya dịrọ m mee m isi ka m si ebe a pụọ ngwa m aka m ga na-agwanụ gị ọsọkwanụ gị ikwere ọ ga-asọkwanụ gị hapụ benji nwa masị nka m jụkene gị ọzọ ka ị gwa m nke bụ eziokwu gwa m nke bụ eziokwu biko eh, ị sị dị na ka ị fọrọ mama ihe a bụ ihe eji egwu egwu nnọkọta nwere ụdị ya na-egwu egwu ee eh? kekwana udu mmelite na ya sị gị na ahụrụ Chude ebe ha na-ezu ohi n'ime ogbe uti ndị otu ya ahụ ebe ha na-ezu ohi uti ndị omekome ibie ịsị na ya ihe anyị eji egwu ihe abụ ihe nji egwu egwu mama ama m ya hụ edekwa shọ ihe ịfụrụ ịfụkwara inekwara anya ofụma o nwekwara ike ọ bụrụ nyanwa ka ha na-ezu oshi ịma inekwara anya gị na-abụ ofụma mama nwere nchọrọ aghọta m ihe na-ekwu a na-ezu ya nwa oshi ya amaghị m ebe na a na-ezu mmadụ oshi na mmadụ na-ezu mmadụ oshi ee mama ịbụ na otu si efu ihe a na-eme ebe ahụ ee mama hmm. ọ dị ka Ochude bụ onye isi ha o mba nna ihe abụrụ egwuregwu kwụsị ya ya bụ egwuregwu gara ọ gara daizo ọ gara aka ọnụ ekwuzikwana ihe ọzọ biko ntị ọzọ emenụ ya ekwuzikwara ya ọzọ ncha ncha anwazikwana anwa atụ aka biko eji nchukwu ayọ gị biko oke mama ngwachie ka m gị onwe nchọrọ ịgwa gị ịma sista a na anụ ihe agwago m egwu ya ugboro ugboro maka nwata nwoke ọ naghị anụ ihe mana onwe nchọrọ ịgwa gị mama i chetara ihe oyi ya nwaanyị nina cheta ihe okwu last year maka nwata nwoke ahụ akwilote ihe okwu ahụgo m nkịta n'anya m na-abụ ekwetego m akọnfam gomie chude bụ onye oshi mama na ama m nke a gwụrụ m ike iji gwa nke bụ eziokwu ọ ahụ hei mbanụ ka ị ka chude ya esi bụrụ onye ihe na-ata arụ na ntị igbo na onye oshi Hey! Mbambamba! Echedinere ị na-ejiche ụbọchị ọzọ afọzikwa ikwukwa ya ekwu na e ka ntị ọzọ nụ ya ị na-afadụ ihe m na-ekwu achọkwa m ịnụkwa n'ọnụ gị ọzọ uberebebe ozugbo mama kebe zụta lusi jekwanụ ọ gwara m ebe ọ na-eje Benjamin! benjamin ya na inwe eze aka ọrụ ya ihe na-alụzi bụ ijezie na shọpụ niile gịnị a na-akpa maka ọyị nwoke ọkụ ya dịka na achọkwa ọkụ ya benjamin ọkụ ya wọnụ nwa gị nwoke wọnụ benjamin wọnụ nna gịnị mere dị wọnụ nna gịnị mere

ihe m na-akọwa bụ ka ị nebara ya anya maka adịkwa ama ama mama ị na-akọwa na ikwete n'ihe ha kwu kwete gịnị ihe m na-ekwu bụ aka m ya bụ nwata nwoke n'anya ka ọ gọọ nwoke eh? mana e ọ ka ịdịkwa nkwadobe maka adịkwa ama ama mama akwa m na ị ekwu ụdị okwu a eziokwu maka chineke ama m na ị ga-ekwu ya ị na-afịa ya ka ọgọgụ nwoke mana ị mara ihe ọgọgụ nwoke ga-emenwu na ihe ọma mmenwu mana nsogbu adịrọ ihe nna agbakwa nke ajọ ọnwa ị ga-ajụ ọchụ uchu gị ajọ wee bịaba ya nọ ị nọ na akọpụrụ ebe chekwe ka ị na-awakwa anya ị na-awakwa na nke chee kpa nkata gbasara ọyị nwoke ka oge a jee jụọ ya ajụjụ jụọ ya ajụjụ

ị ma na agafe n'ụzọ ụmụ nwoke niile na-akpọ m adị m eme ha anya maka na m nwere gị na ndụ ịma ịma na ọ gị bụ onye nche ihu aza m nwere onye ọzọ amaala m onwe na-ezoru m ezoru iwe dị ka nne ihe ọbụla onwe ihe na-ezo ezo ihe na-achọrọ ka mmadụ asọ m ịma na ị nwere ụdị ya jụ ụta nwoke ibe n'ọnụ o bụrụ na oh, nwere iwe ibu n'obu chọrọ ịgwa m ịgwa m nne Benji nwanne não si Benji si nne kerebe ọ bụ na. si na na asakere ibe Benji gwulu gwa m nne Benji nwanne m na isso isso não ori esi ọ mm, sị na ụfụ gị na ụmụazị a na-ezugharị ori n'ime ogbe ebu na-ezu ori na ude na-ezu ori mana asịkwa ya na-asị o bipụta egwe ma asịkwa na o nwere ike ọ bụ na onye yi gị na obi adị ori chukwu mmele ụmụ bụ ngwa nwere nwere ihe akọta gị ọma nwelive ọjọọ mmele kiri bụ na ụdị nwa nna amacha m ụmụ ndị dịcha akamụ dị ya ndị bụ na sọmụrụ nne na-emecha ibe na-adịrọ mma ma m sika nweta onwe m ka ntaba avụ avụ ntaba avụ nwatatị ego mmechi nwe nne gị anya ụwa na-ebu m ebu na gịnị ebe njem ni nke m nke nke m aso nye onye nke m ekwugwu dị ogwu nwere ebe m nọ kirive mmemme nwee mete kirive mmemme ka njụkalị bụ ajụ ife ebe nji kwuru nne gị wetara mba hmm. ịma na mma m ewerugo gị ka nwa ya ma m na mma m ya ka ya hapụzi ya nga asa m ihe mechie asụrụ onye abụ mechie oge na ịmara ị na-ekwu nwa bụzọ beji bịa kọrụ gị akọrụ onye mara mmadụ n'ọgwụ alịmị agwago ya mechie ọ bụrụ mma nwụpụtara mmanya kata mkpa kpa kpa kpa kpa kpa n'obi m maka na m gị e? na iwe nwe ma nwụpụtara mmanya kata nwanne na furu feya na masinumo muna ya na kuno fuma ọmọdéjà wà mọ́ dégidéde n'obi mọ́ nekwudala mmecha o ife ga-asọgbu omume obi m asị m ife ga m chido ife ga m na onye furu hello obi m obi m kekwa n'ebe fon gị dịkwa kemgbe m na-akpọ gị ọ bụ mejin fon m n'ọnwa ya na iji ya ebe anwe ihe a niile nna akpọ gị chọrọ ịza kọlụ obi m abụrụ m ị ma na eri ahụ nwanne gị nwoke yi kwuo iwe okwulu obi gbawara m rinne mụ ya kọlụ gị dịwe bikos ka ọ bụ na unu atụrụ sọrọ m ya unu egwute m nne. obi m ekwu n'otu a ekwu n'otu a aghọta m na ọ na-ewute gị mana ma mụ ahụ ma mma m nwedo ekweta ihe okwu chaa chaa maka ama m ihe ị ga-emenwu biko egbezina iwe biko obi m ọkwa ịmara m hụrụ gị nri nne ama m ama m obi m ama m mụ afụkwa gị n'anya biko achọrọ m ka ị na-ewe iwe biko ada o nwere ive eme n'ụwa anwa ka m mee ive ya mkpọta aba famili gị ahụ ịmalị kpewekwa ekpere abalị Ekpele ka m kpechara kịta ikpe ekwe nke gị ekpechegonu m si ka mkpụ nụ gị ka mma mma m na-agaghịkwa kwuchezie ka m rara ụra um, napụga nna chi nakwa idiem edie na bed ngwa rarụ nke ọma o nsọ m nwa dị ka nwa ụsọ m ọhụmụ dị mma agịrị m na-eme mgbe ọ na-atọ m ụtọ <laughs> ngwala ọma o <laughs> obi m afụ gị n'anya nke ukwu o ngwararụ ọfụma ọma adam ọzago <laughs> ka nrarụzi o Hey, now what miss you? Hey, hey. <laughs> na ge ntị eji ngwugwu ekene onye ekwu ya asị fụna na-ere ekene n'afịa eji ngwugwu ekene na agaghị paakị ya eji ngwugwu ekene ị na-ekwu ya na ya mịa biko ana eji ngwugwu ekene mena onwe ife ị nwụrụ ka isi akwa anata onwe bisibeli onwere bisibeli bịrị m hụrụ ụdị enwe na n'ọrụ ka ebele nwanne m ọrụ ugwu ọdụ ka ọyị mụ nwa gịnị ndị bụ onye ori o mụrụ onye ori adịghị m ihe nwanne m oyi ọyị ọ na-asị na m bụ nwanne m kwere ihe ọzọ igbo ezigbote onye ori ama ama bịa na mụ bụ Chude bụ onye ori onye na-amarọ mụ bụ Chude bụ onye ọkụrụ ndị bụ onye ori ma ị na-akụ n'ubi ndị mmadụ na-akọ ihe anụ a na oluwo gị nke imepe ọnụ gị na iti ụdị nwa ị na-akpọ m onye ori ị na-akpọ m onye ori o iche na nwere ya mmanụ gee ntị ofu mbọsị ee eh, obere oge a ga-agbapụ gị afọ akwa n'obodo a onye ọla ga-amata onye ebu onye chara m amaghọ ọ na-ewute nwanne m nwaanyị na ọda aghọtacha na-ekwu na-ekwu okwu lọvụ lọvụ ofu mbọsị a ga-agbapụ gị afọ akwa n'obodo a ịbụ onye ori na-asọ na-atụ gị egwu nna sebe famili m na wee pụọ o sebe nwanne m nwaanyị na wee nyefe o ozugbo onye ọ kụrụ na ka m awa ahịa ebife eche mụ na gị na-arụkọ onye mgbu obere nke kpọm onye ori na ọma abịa mmetali gị ọhụrụ ịlachala ena-eje ka ọ ka na-achọ abalị ọbụ ya nwoke m anyị nwere ikikere ịwakpu ma nyochaa gị nyochaa nwa gị ọfụma ọfụma nyochaa ma mbara ụlọ gị eh? ma baa n'ime nyochaa gị ọfụma ọfịsa nke mana m abụrụ onye ori kere nkuru nwere ike nke ịbịa m abụrụ m onye ori m na ịbụ onye ori ma ị ka nwa mara nwa m onye m anyị n'ime ka anyị rụọ anyị a pụọ

bịaba mbọsị ọzọ ịbịa inyocha ọfụma nyocha ma enyocha bifo iso mmadụ ime n'anụ ya ọfịs amamihe mfụ mechie ọnụ amamihe mfụ onye ozigbote onye onye ozigbote onye oshi mechie ọnụ oge m iwe ga-adị n'ọkụ wallahi ka yana alo officer ka yana je Mama, ina Okay, oh mama nítorí tí mi yẹ nítorí nítorí tí mi yẹ ọ̀yà tí mi yẹ. Okay, okay, okay. Okay, Lucy, ọ̀rọ̀ àbúrò yẹn wúlò. Fọ́jọ́ mi yẹn wúlò. Lókè tàrí ti mi yẹn tibẹ́ mi yẹn. Ọ̀gẹ̀dẹ̀ mẹ́. Ẹ kíkẹ́ yẹn kọ́kọ́ àkàdó sí. Gẹ́yẹ́ ọ̀bù. Mama, tùwé wọ́n mu sa iye mẹ́rin ojú kpọ́rọ́ ndú wo ojii. Jẹ́ na bẹ́ẹ̀ tuude kéje sá àjà bẹ́ẹ̀ tuude. Ẹ máa gàmbá gẹ̀ fún judo judo ga. Judo bọ̀ judo yìí o. Judo bọ̀ yóò rí nná àgbàgà nà kórè mọ́ gẹ̀ hapi à o. Judo bọ̀ yóò rí. Mẹ́tì pọ́nù o zukọkwa achọkwa m ụdị akụkọ ọzọ ị na-anụ ya eh? mana ma jụọ biko o nwere ihe ha nwetara na be Chude jụọ na ewu awụsa jụọ na ewu kapumpi o nwekwa ya afọ ndị uwe ojii jide be Chude taụn onye upside down na-asachigharị asa nwa mmadụ ka ọ bụ onye oshi onwe nweghị ya afọ ịgwa Chude na Benjamin nwanne m ya eme ụdị ọma ọma nkweta Benjamin ewu dịka gị wee ka obi kpọrọ polisi je. ozugbo mama ozugbo ozugbo ozugbo eh? mama ama m ihe mfu mechikwu ha mechipụ ha ọnụ achọkwa m ụdị akụkọ ọzọ a ga-amakwa ụma asị gị na ozugbo linus rebinu rabi ife niile ị na-eme kịta bịaba be m kịta kịta ị na-anụ ihe na-egwu esenni nsị gị rabi ife na-emebi bịa be m kịta na-egwu elegwe na-egwu egwu n'anya na-agbaya agbaya nsị gị bịa be m bịa be m enwere m ezigbo asaịmentị kịta kịta kịta ka anyị kechere keche akụkasị mmụga isi na-etikasị odega isi chọrọ ego igwe onye ọbụla chọrọ ịbụ onye mmemme chọchọchọ chọrọ ịbịakwa n'efu na ife na-eme maka chukwu ife na-eme some guys na-ajụ ka eme ọ bụ ịkpachara anya agaghị si elie gị ife na-eme ife na-eme ife na-eme Kusema. Good afternoon. Iru na yeye wu na yutugo yutugo yutugo. Officer. Check ewu kema. Ọ passenger ka n bolo wa. Smally. Manka. Ọwọ́ ya na trust these days. Ọsọ. Bibi. Afọ.

Chileke. Hey! Hey! Yab yab yab. Hey, officer Brown. Wọ́n ní bóde náà yẹn sọ fún tòun ọ̀dọ́ àbí. Hey, officer. Hey, officer Brown. ọ dịkwa ka nka wee leta ego taa Lucy onye nwe nke ahụ ị na-ebukwa apụ ma ọ nichude achọrọ m ka mgbe ọsọ jee budere ya tupu ube na-anata akwụkwọ bịa na ihe na-eme na ogbe eji ejidere be na asị ejidere ya na egbe ndị uwe ojii bụ ya na achị igbu ya egbu Chineke ọgwụ na anụ ya nwa amadi a ka enwudoro egbe na akpa ya mechie nwa amadi a ka ejidere e ọ na efu egbe na akwụkwọ ya dịka iwu ọhụrụ anyị nwe n'ụlọ ọrụ anyị anyị wee na-ekwu na onye ọ bụla afọ egbe na aka ya ma ọ na-akpụ ya na a ga-egbu onye ahụ o wee wụrụ na a ga-egbu nwa amadi a ọgwụ nna ya maka onye a ga afọ egbe aka ya a ga-egbu onye ahụ Officers, happen officers hapụ Happen hapụ n'ụfa Biko moga fori biko bubu nu fa ka lo lo anye. Wanu wanu. ohun matanga joyo ohun matanga joyo ohun matanga joyo omibe ohun abẹ́rẹ́ gi joyo. ohun matanga joyo. ohun matanga joyo. joyo, ló wà joyo.

Kiriko imeimulika kile kalmudo ime. Inaone kwa Mungu matanga. Mama rompozi ni anapenda nako. Mungu matanga juu yao. Tunataka kwa Mungu matanga juu yao. Tuwape makazo kwa nini wewe? Akazo ni kwa nini wewe? Eh? Ada. Mungu matanga juu yao wọ́n wọ́n bá tanga jù orí. òbí mọ dúró pín sí o. wọ́n wọ́n bá tanga jù orí. ọba ti mú ọ̀gá ẹ̀ sí ọba ti mú. wọ́n wọ́n bá tanga jù orí. ìwà akérèmí tẹ́gẹ̀ mẹ́rin oṣù kò ní. wọ́n wọ́n bá tanga jù orí o. omi ìwé ọ̀hún àbẹ́rẹ́ gì jù orí o ọmọ bàtà ń gà jọ yìí ooo. but I go know. Um, Lucy ba gwa m n'ahụ ahụ adịghị nsọ agbasara ka mbịa nete gị nke mma ka ime benụ dalụrụ nne eh? dalụ imela ka nwanne mmadụ eh? mọgo ụmụ ọlụ ya na-ada alụ alụọ n'ụtụ alụọ na-efi alụọ na-aba n'abalị ma nke na-agakwu outside work ga eh? ụmụ niile abụ ihe na-ya ya ga ahụ niile ndowo ị ga-adị mma n'aha Jizọs dalụrụ nne nwanne m É, eh, Brachude. Hã? Oh, gak masuk kan hmm, scam salo gak apa gini. Hmm? Bah. Ata no gak apa dia, eh? Awo kisian nata kita iya no waro ne. Eh, rumah dia wamma, ada omumma ya, ne eh ne eh, kita mbake. Njila kama so awa. Ita na avu, enu la me ya, hulu. Nsoba dia kan so so sa kwa nabazia. apa hapo Bene.

afu. bẹ́ẹ̀ nù kere k'i mɛ. adama ani mɛ kɔ. muso b'a dɔrɔn. kere k'i bu bɔɔlɔ jan u cɛ ka di kɔni i bɛ nɛmɛ. olu di yan o hali na bi a ka sukulu aw n'a ba a aw ba sa sukulu n bɛna n den ɲininka a ye n'a bɔ a sukulu. i kana n den ɲininka n'a ba bɔlɔ ni mɛ sukulu bɛɛ nɔ bɛ n bɔ la n Ben, n lona kan bɔlɔ kan. lona. o nwere nchọka nke ọma gị evụl dị na-akata bọọlụ evụla bọọlụ nwa ewu ya kpavụgo uche na ibe a na-eme isolu bọọlụ onwe na n'iyi ụdị nwe evụla onye na-azụ gị be nke anya ya nwere onye anyị vụrụ ụzụrụ anyị onye ka o m ụdị nwa ma ma ala kịrọ ka ọ dị abụ na nwe nnekwu a ivụrụ ndị oyigi ọ na-eme nakọta na-asị gị ụnụ je gbaa bọọlụ onye mụ unu etiere isi n'ibe a na-akụzi ọ nwụrụ ka itinye isi n'ibe na-akụzi maka na iwu uche gị ezi na-akpali gị bụ ka Emeka ka gbasa ka je gbaa bọọlụ ka eme gbasa ka je gbaa bọọlụ ben uche gị dị ebe eh, nne gị na-ata ahụ ọ na-akpacha mkpacha ọ na-akpacha kịta nwe na-ese ndị gị nwe na-eje ahụhụ mgbe o mechara ọvụ disappointment n'ebe ị nọ mma laikere ị na-anụ ive m na-ekwu ị sị na ịnụla ive m kwuru Bara uche m dị uche m dị Uche gị dị Uche m Ma hụ mbọsọ ka nnụ na ị na-agba bọọlụ. Akwa ya? Maka nnụ ya nụ ya ala ememe gị. Ịgwa na ọlụ uche. Uche m na-adị Na-alụsọ. Ịgwa maka ọ ụla ka na-ala. Ngwara onye ahụ alọkọta m moto ike agwụ ya onye nwe egwu ya nweta ego na-akọ ọkọlụgbadoro amarụ gwụrụ m m oke so ba jo bada asin gambe ba kunya bịa kanje na shop mma ga na-eche m uche gị dị ebe gbado nne gị anya gị na odu ka die live ibe m na bola bọọlụ abụ nsị gị agha gbana bọọlụ ki bule na ike ka na-agba agba gbanwere bọọlụ atịra nweta akpa gị tinye n'ime ụdị m nwara m n'ọnụ information. Kedu na-eme ba Ben? Ọ bụ ọ bụ eju atọ onye. Mechie gị ọnụ. Ị na yala. Ị na anọrọ ime akpọ mmadụ idiot. Ife njụrụ gị bụ ife na-eme ebe? Ọ bịara abịa bịa na mbọọlụ m since Tuesday. Ya bute mbọ ọsọ okwere ebido mbọọlụ. Ọ m na mebie bọọlụ. Ee? bọọlụ o bunyere m. Ajụlụ gị. Ajụlụ gị. ibu ele bọọlụ eri tuzdee ọsụ na-ebunetere ee na since Tuesday, ka aje na be ha ị ga-afụ ya ọsụ na mebie ya bọọlụ since tuzdee malebe nchọkụ mmalị nwa ahụ nwa nwee chọpụta na nwere onye na-asịlị masị n'ime ụnụ na-abụ mmemme onye abara esi polis mụ na akọlụ gị dibe polis mụ na akọlụ gị dibe nwa ahụ nwa gwọta na ị na-asịlị masị mme gara esi polis ọ dịwọ gị nke ikwu eziokwu ọ dịwọ gị nke ikwu eziokwu ọgwọ m eziokwu ogbenike bọọlụ na o bunyere gị bọọlụ n'anya ibi ihe mma akata anwa mmeji nwa gbalị gị echi nne na mgbede kedụ echi nne na mgbede echi nne na mgbede ibunetele ya bọọlụ ya ma ọ bụrụ ibunetele bọọlụ ọbụla mụ na gị ọkwa ịmana ndị bụ na-ekongwuru okwu bunetele ya bọọlụ ahụ n'ule ngwuru kedụ ebe ngwuru akata ị nụrụ nke ngwuru ibe enwe ị nụrụ ya akata bunete bọọlụ ahụ echi nne na mgbede ibu na-etezie mana mụ na gị ka ọ bụ ọgwụ egwu nwe ngwa si n'ọpụ si n'ọnwa nwapụrụ ngwa ịkpara mmadụ ahụ ma mawa anya ị na-akpali mmadụ n'iru elu ụdị ndị gị na ọ na-achị akpa ewele onye bụ nanụ gị gị na ya ya na ojinere gị abịa mbọsị sọ na ọgbọ ọbụla akpa agwọ gị na ọsịkụ na ibe kọ̀mpútà bá wọ̀ ẹ̀ ṣẹ́ bẹ́ẹ̀. kene o tu bu apogo e bi na anu ogu o tu bu apogo ngwa na ni diko nini bali zane diko diko diko bali money. Hi, kiraive me live, nwe me live. laive nwe. nne m elee otu ị mere? amarọ agbara mmasị nkọwa ka m ga-enwe m ike ịkọwa nwa ọ dị egwu mama nne m biko jisie ike kpakwa onwe gị ọnụ ịnụ kpakwa onwe gị ọnụ ama m na ọ dịrị gị mfe mana jisie nnọọ ike kpakwa onwe gị ọnụ biko nwatakịrị onweghị onye o mejọrọ onweghị onye ọ na-eji ihe ike onweghị ọ daghachi okwu Eh? ọ na-asọpụrụ mmadụ onye onweghị onye ya sị na nwa m ananụgo ihe n'ike onweghị ya sị na o nweghị ihe nwa m mere eh? ihe ebunye m iyi ṅụọlụ nwa m ema eh, aṅụchitere nwa m iyi ema aṅụchitere ya iyi ebe na ọ nnọọ ihe tụnanya nwata na-enwe onye o megide ọ na-aghachi okwu ka a sị na o bu egbe gawa akwụkwọ ọ dị egwu o ekwe ekwe n'ụbọchị taa hmm? onye ọbụla bụ aka ya dị na ihe mere nwa m ọbara nwa m bụ ben ya na-achụgharị ya na-achụgharị ya na-achụgharị ya ezu ike ọ dị ihe mere ben eme ya ọ dị ejidi ya ejidi ya mee ihe niile mere ben onye ezunata ike onye enwenata ezumike na ndụ ya nne biko ozuola nnu biko jisie ike nụ ngwa jisie ike nụ ozuwo ozuwo nne olugwu na-ewu ijibe nwe mmere ịwa akwa gị na m etikpo okwu awa n'ọnwa amazi onye eji ibe ozuwo olugwu na-ewu ike ibe nwe mmere ozuwo agwazi na agwa ịgwagịta gwagbuo Beji nwanne m Beji m nwaanyị asọ bụzi nwoke nwaanyị ọgwa sọ m fọrọ Beji anwụọ Beji Beji Beji nwanne m Beji m anyụọ asọ m ibe nna Job onwere ka oyi kpawa agwa na-adịrọ mma bifo ibe nwe nwe mee Rob, quando m a n c a obi m oge na-ekwu ya ọ na ịmara obeji nwanne bejo biko ị na-eji egbe oge na-ekwu ya apụ m aka apụ m aka apụ m aka amara m benji nene benji abụrụ onye na-eji egbe kere nke bụ na e ejide m benji wute egbe amarọkwa m ka o si mee mana ihe mma na chineke nna maka o si mee amarọ m ka o si mee onwere ihe mma mana chukwu mma asamemalibe eme ibe bụ na ụzọ mmanwụ ụzọ mmanwụ ndị polisi n'ụzọ ụdị agwa agwa obi akwa Mm-hmm. ji nke anyị bụ na bụ gịnị mepụtara nke ji mụnwa ji niile mụnwa ewu ji niile nwere ebutela gị mana ebutela gị ịma alụsikwara m nwere ka abịaghị eri eri ahụ so masị ka m butere nke ji ka nwere na sọpọtụ biznes ewo ewo nna chukwu gọzie gị chukwu gọzie hey lucy lucy bịa bịa bịa bịa bịa bịa ụdọ m obi m ịfụkwa ji jemes butere ọ sị na ọ ka o wee na-akwado anyị n'ahịa ka anyị wee birokwa ahịa ọzọ chiri chiri chiri anyị nwa ka ibute ji anyị obi m ọ dị egwu o nwere nke bụ nke pere mpe nke nnukwu na-abịa azụ ka njili nke nwere bido ịma na unu nọzọrọ ka famịlị m gata iri abụ be nwụrụ amara m ihe ike mụ na ụmụ na be na-abụrụ adị mma nke gị na ma gwa na ibe mma gwa na akịta na nwe oyi dị akịta mmemme ihe ọ dị n'ike m ka nwee nwere eme ga-agbụ n'ebe nna unless my mother doesn't know. Mmekazikwa ụwa oh, ma m ebe m ga-ebido kenebe gị o oh, daalụ mama esichagokwa m nnibe ka ndị tinye gị ehe ya m nnikọta ibe bụ ka gosi m ebe mma paakị ji nwe ka nwee nke na m oke nwa ka ya m na arụ dị gị na akpọ ọ na m chukwu gọzie gị ọ bụ na m ebidokwa n'afịa m ọzọ ị nwoke chude ajụjụ jụsie ya ike ọ sị m na ọ dị ezu ori na ya bụrụ onye ori so gwa gị nnọọ taa sọsọ ihe ụgbọ gwara gị nnọọ gị kwere aa ah, ah, kekwana ịchọ ka mme cheru ịchọ ka m ya onye ori ebe ọ sị m na ọ dị ezu ori ka obi wee dị gị mma mba ma mmekwu maka ịma nnu m ee ọyị m nwaanyị ka biko nunu chineke ị na ị na-eche echiche ka nwatakịrị eh? enyi gị nwoke sị gị na ohe onye ohi ikwere ofu ihe m gwawara gị m gwawara gị nwanne gị ntakịrị ejiri anya ya abụọ hụ bịa gwa gị ikwe ha ya bịa gị jiri ei lọvi lọvi obi ụtọ m gị ga jụọ ya ya kwuru maka ya hụ nwanne gị as a threat gbufuo ya stil anya ha achọghị imepe nsogbu adịghị cheru cheru cheru ị na-akọwa na oyi nwoke chude bụ ihe gburu ben nwanne m ee ị chọrọ isi n'ọnụ m nne ya nụnụ na onye na-eme gị n'isi ị na-akụgbu onwe gị na asịrị chekwa ka ngwa gị okwere na-abịa na kiọs gị eme isi ka ị ga-eji kparị m wee were ọyị nwoke kwụ asịrị kwụsịkwa ya o ị na ihe na-agwa gị mara ụdịrị ihe na-emepe ọnụ gị okwu na ihe gbasara Chiude ga-eme mụ na gị aga awụzi ọyị aga m na-ekwu ya aga m na-akwụrụ n'eziokwu akwụgide ya ọwụgodi na ọ ga mụ na gị aga awụzi ọyị bet m ga na-ekwu ya ka m gị anya ka bụkwa anya onye achị Tuwekimele nungwe breka nyame pene yanko. Umre yamne Tambaki leisa. Hum, hum, Hum, hum. onwe ndị na-eso anyị ndị uwe ojii na-eso ya na gwakwa e, e, uru uru echege ndị abịa oke mmadụ mee nwa nwụrụ ka nje nwụọ ndị chege ndị anya gwufuo ebe ihe ọjọọ nwụ na-atụ gị gụgụrụ m ihe ọjọọ nwụ na-atụ gị kịta lacha gị anya nje nwụọ so ka arụ yipụ ọjọọ nwụ na-atụ m mana arụ ga na bulletproof bụ ofu ihe na-ewu uru ndị nke gba ga-egbe ife gị n'ọkpụkpụ ọ ga na nwayọ nnu na eme ekele ka ebe chi ude nọ ebe chude basa n'ọgbọ nwere onye fụ chude atara m nwunye ya nkwe nke bụ eziokwu chude a ọrụ ọgụ etu mọchi ọ bụna chude gbasa ya disaid ọgarịsa ya nnọ ọ gbasa ya ịba ọ gaghị aga nnọ ọ nwere ike gwụgo chude n'ọrụ a ọ gwa anyị ọ bụ ihe na-eme ka ụmụazị asịkwa m kwuo mma chọkwa ka anyị chọpụ ya ka anyị mara ebe ọ nọ mara nke na-eme ya na ihe ji ya o onwere ihe ji ya onwe ihe ọzọ ji ya na-awụ nwaanyị ọ bụrụ ihe mba ọ gbasara gị ka anyị jee ka anyị jee maka anyị ga n'ụlọ ya anyị ga n'ụlọ ya anyị ga n'ụlọ ya ya fụ ya n'ụlọ ya ka anyị jee wọ́ọ̀kì mbí yẹn kẹ́. ọ̀kà mi kò nù mà nìkan ní ọ̀ma ní ma bẹ́ẹ̀ nà. àmì ọ̀ma mi àná ma bíà. Asia. Jamhuriya. Tumbaye waye. Caesar. Damburia. Tumbaye, na kwa ya. Soro ya. Onye uji abalị jori, uji bụ enyi Na-aga nke a bụrụ okwu, were anyị igwe ka ọ tụọ daa. N'ebe ebe ọ ebu igwe ga ọ dapụ apụ nwanne ya gbanye amanụ ise gịnị na mụ nwa aghọtakwa chude aghọtakwa m aghọtakwa m iji acha acha so ebe ọ bụ na ọ nọrọ na ka ga ya ga-eme ọ nọrọ ọ bọchala abọcha nnari ọ nke bụrọkwa si na na nke ụlọ ya ọ gara n'elu ọ n'ala na ka pasa so ka apasa ka pasatụ udo ebe ọ bụla ọ ga ya bata ya afọ eh. na biko basanụ ee eh, mba basanda gị na sịga ememe emunye ọkụ tụọ gị mgbe gị na sịga na nrọ gị bụ ọkụ agara na nrọ gị na kwa yo abụ m onye isi via ịtụ isi you can say slow dog is from Tunis maka mụ bụ onye otu isi last year mgbe mbele egwu na-akpọ amele kan nji mara gbasara ọkụkọ na-enyu amele ọyọ mas let's go ịma na hip hop be fine chick ọ ka ụmụ nwaanyị na-afụ to go nwanne nwoke nwoke bụ efi eji igwe e efi onye Linus, pasa. Apasago udo. a pasa. Were oche. Enwere udo. An na amu eri oke oyibo. Sigira siga, sewa no Eh. na lo give up. Sewa na ro, go abakwa ọkụ. Na kwa ndi, na kwa this guy Anyị abụkwa na ajịbọ. Ekwa ba adagbuna m. Siga. Eh, Ndị ori m Nnechi ah, I wonder. tụkwasị abụ okwuchukwu ihe niile nnọọ atọ ka nwoke a bụ di ya evụlụ pastọ dan ibe nna na pastọ dan bụ ovu onye chukwu tere mmanụ n'obodo onwe ọ bụ na mma dị ka pastọ dan obi ka bụ mma nwụrụ anwụrụ ihe adịnị ka ya kwa ịbago prayer warrior nwa obere oge ọ bụrụ maka ive prayer warrior ụdị ọya ọ na agwa gị okwu dị nwa ọ dịka na-atụ gị ka ọ na-atọ ọ bụrụ na agbọọlụ m gị nsogbu ị ga-adị ka ya o enugo ihe niile bụ nwayọọ nwayọọ n'obere oge gị ta ibido zibe ozi ọma na-atọghatalụ chineke nna ndị mmadụ ọ nwayọọ nwayọọ magwanụ m nke igwe na-emekọ n'ụtọ ọ dị ka mmiri achị izo ka nnabaka njefu mma m o ah, nakwa eche ma m na-aga eke so na ị ga ilu ụlọ na onwe jollof rice nsịrị isi jollof rice esiri gị jollof rice na maka nke ka m ji sie nye m hei juu nke m ngwa na ihe mee ka nnawa n'arụ n'ụlọ mfụcha mma m bịazie na nke gị mbịa mma araha arahụ ka ọ dị m ụdị ahụ mahụrụ mma ụdị ahụ mahụrụ mma ka ochezielu nwayọ nwayọ hụrụ imelugwu na arụ ọkụ wechude anyị bịa ka anyị na gị nọ ka anyị karịa ọ bụzi na ụlọ gị mere mgbachi anyị pasanụ meche gị m ife mụ ya karịa kiri mere unu na fon nwa m ya kiri mere fon gịnị fon ka i mere mgbachi ịgbanye igbe egbere agbe fon gị mere mgbachi na anyị pasanụ na-echenụ gị na ịbịagọnụ ka anyị karịa dị ma ebe ife na-ekwu bụ si nnọọ nwa achọrọ m ivu unu ọbụla ya kalị abụrụ nke taa anyị nwa kama ya bụla chine achọrọ m ivu unu biko chude mbakwa mbakwa m akwa maka na ife anyị chọọ ịkali abụla ife mgbe na nsị ife anyị chọọ anyị chọọ ya kịta anụ nwa ma m n'ọpụrụ onye nọ n'ụzọ na ọ na-abịa achọrọ m ka ọ si n'ọpụrụ kịta achọrọ m ivu unu si n'ọpụrụ ị na-eje kụzi ụka fine boy o jikwa baịbụl alụsị na-eje ụka kedụ ngwọrọ onye nwaanyị na-abịa n'ụzọ kedụ ngwọrọ onye nwaanyị ka ilitazi amen ijikwa baịbụl alụsị na-eje ụka anyị na-echekwa ego anyị na-echekwa ego ị bịa ìdí ẹ̀mẹ́ta pé ẹ̀ o ìdí ẹ̀mẹ́ta rí ẹ̀ o. ìdí ẹ̀mẹ́ta rí ẹ̀ today ichukwu obi gị aka nwanne iwe onye ihụrụ ihu nwanne kọgara ihe ya ba m na ntị kọ ihe ya ba m na ntị ma ihe ị na-akọ eri nsi eri ka ị na-asị ya eri Mark Mark eji m uche hmm. mụ n'uche m okwu maka ibe nna akụ ọ bụ na oluo mgbe anyị akwụsị ọlụ nwaanyị anyị na oluo mgbe anyị akwụsị ebe nwaanyị na-agba ya gbagbu eri nne kpatakwu ego n'ime e, Mark ụdị nwa ọ dị akịtọ nwere eme e n'ụwa anwa ka ekelebe kwụsị ịchụ anyị gị mana m na-achụ anyị aka na aba aka ịtọ na chọrọ nketa anyị nwa nke echi gaba jide anyị ama chọrọ ka mmadụ jide m ụdị abụọ ị na-arụ obodo ụwa niile na manya si ezigbo mmadụ a so ife nna aka akịta bụ chude anọrọzi n'ije ana ife mmadụ ya egwue mmadụ egwuterie chude chude ama m n'ịma ihe na-akọ ihe ada m uche m ụdị na echiche gị n'obi gị ka anyị kwụsị na-akwụsị nwere ya na-akwụsị ka si bido ya ka o yesi digide ruo mgbe ebighị ebi nwanne ka m gwa gị ejuolaita eji ọkụ mmụọ hapụkwa ihe ị na-eku ka breda agba mmiri ejuolaita eji ọkụ mmụọ ị dapụta na tv gaa paakị ya na-apụala katalacha anya na mmụọ ka nwoke ka m bụ nwanne mana ụdị nwa achọrọ m ka ekelebe kpụrụ mmụọ achọrọ ka aka na ụmụ ovu aka ka ọ dịghị na ọ nakọtago ihe ezego ihe na ihe ezego na agọtụ ụmụ ara nabụgọ ọnụ mmiri na mụ ga-amụ kedụ ka ibulu ziokwu ebumavi ime asụrụ ọra nri were nwayọ ka ezi ịmụ ọzị chude onwe nụ onwe ebe ị na-aga ịnọ n'ime otu a ị ga-anọ n'ime otu onwe ebe ị na-aga o nwere na-atụ ndị eke ụjọ nwa atụ ndị eke ụjọ ma maka a na-agba na-agba ha na-agba ya ya kwa ha ha na-anwụ anyị na-anwụ nwanne chigbo onwego nwa ebe ị na-aga ịnọ n'ime otu a mashin mak ụdị nwa ndị a ka egwu chọọ ibe mma mara eji mara nwoke bụ na o nwere ya emezi n'ụwa ahụ ọzọ ka nna ọnụ chidemechike n'ọnụ gị asị gị ọnụ gị maka imefena akọ ife na-akọ na isi ka arụ onye awụsa anya onye isi ka ife dị ka gịnị cheloga ichefugo ihe anyị ṅụọ nya ife na-achị mebụ kịta ịchọrọzi nọ nya akịka udo udo udo yọta na iji enwe bụ ụdị nwa ka anyị adịgide nwee gbuo n'ọnwụ mmadụ ezuru rapịa otu nwe nwụrụgwụ na ezuli ịrapụ ya na ndụ onye ọbụla rapịa na ndụ na agịla aka gbuo onye unu ekwekwele ibe anyị kwuru unu ekwekwele ibe anyị kwuru bakute n'ọnwụ ga akpali mmadụ aka ka mmadụ dịka tanye na nụlụ anya Jude onwe ebe ị na-aga otu a anyị na gị ya nọ ọ masịrị gị ọ masịghị gị gbam ma n'ọnwụ ma na ndụ gbam apụọla ụmụnne Jude anyị nwere ọrụ ezigbo ọrụ nwere nnukwu ego nọ n'ọrụ ahụ St. Monica's Church St. Monica's Church ịchọrọ ka nwa bụ Chude soro gị jee n'ụlọ kere onye n'ime unu kpalị ikpe kpa na mere ka male kere onye n'ime mele kere onye n'ime unu mele gị anụrụ m ozi na nnukwu ego nọ n'ụlọ ụka ahụ na ndị chọọchị ahụ adịghị agụ bank ọwụwa on nchọka ka anyị gadị ya on Thursday ka anyị bukọrọsịa ego niile nọ na chọọchị ahụ o nwere ka niile mali ma ya nwụrụ ma anya nwụrụ iyi n'otu nwe nwụrụ emie mmadụ imie ka n'ụlọ ụka lele lekwa na ekwensu na-eje ụka ọsịa nne m pụta mmadụ ezuru ime nwere eme ala ọpụpụ asị na ụwa na evio kedu mkpọrọ gị onye evio ka ị bụ ụwa na ụwa na asị na ụwa na ụwa na nwanne nwanne nwanne nwanne ice water ice water ice water nwanne m ice water udo onwe bụ ọkwa nke ya na udo ezigbo iwe na-enwe m ebe iru adọ gị ma afọ m ya ka efe na-emezi nwanne m ezigbo iwe na-ewezi m n'otu a unu lee anya unu ya aghọta ihe Chude kwuru Chude na-ekwu na ya chọrọ ịpụ n'otu a mana ihe atụ nke ọ na-akọrọ nwanne nke ọ dị izi ịwakwana like that ọ chọzi lead as a man Chude onye apụnwere n'otu a onto genezi ma ya oto onezi ọ ga-emeli ihe ụnụ mana ihe mere onye ọbụla chọrọ ịpụ n'otu ihe ya eme ya achọrọ ka Chude cheta na anyị gbara ndụ na anyị ṅụkọrọ ọbara na ọbara m nọ ya n'ime ọbara ya nọ n'ime onye niile nọ ebe a hmm? onye ọbụla chọrọ ịpụ n'otu a ụnụ ma ihe ga-eme ya ọnwụ gịnị ọnwụ gịnị ọnwụ <laughs> Jude echefugo hmm. Sandra na akpọtakwala afa da gị akpọtakwala afa ahịa anaghịrịbụ nwa atọ dị m ya ahịa nwa na-amị na-eme nnọọ onye winch na biko kpapụ onye akpapụ onye akpapụ onye achọ m ka nọ ya kpapụ ya asịkwa m ka ọ kwa ihe maka ebe ọ taa ka e, ka esi e mee ka e, ka esi ka ụzọ anyị ka ka esi kwa onye ukwu gba ka esi mee gbakpọọ ya obi achọkwa m ịnụ mistake um, unu gbọrọ m oku kere n'ihe ọ bụ o nwere ihe mere ji kpọọ gị ọ maka ihe gwa the last time gị nọ anyị echego ya n'iru chee ya n'azụ ma na gịnwa bụ onye isi otu a ka gị bụ iko ọbara dade inye onye iru inye onye azụ anaghị aṅụ ọbara ọbara m nọ gị n'ime ọbara gị nọ m n'ime ha onwe ebe iji azụ aga n'obodo a e enweghị ebe iji azụ aga n'otu a anaghị ya nọgide n'otu a ruo na ndụ na ruo n'ọnwụ mak mak ọ bụ afọ m ka ị na-akpọ na-etu m afọ ọfụma tụwa m afa mak tube ma afọ ahụ m anụmanụ gị mgbọrọ onye ka m gị Linus kato na na anya na na anya na-ena anya n'anya ri oyede lotu nwaanyị nọ o nwere ibe m chọrọ iju unu ọ pụtara na ụdị nwe n'o dị akata na ụna na-atụrụzi m egwu onye ọbụla nwere right si na ọ chọrọ mụmụju bụrụ na nke a na matọrọ nke ị na-akọrọ bish asị asị ị na-akọrọ bish asị ejugo olu nu mgbe n'anya maka arụpịa gị anya a na-arụpịa gị anya arụpịa na ahụ so na na e ọkụ mmụọ e ọkụ mmụọ na ọbala ọkwa ibe nwụrụ nke agwasịkwa gị ka m kwadosie gị ọla agbasola mmadụ iwu ebe ahụ o nwere ibe nchọkụ unu mmalị ibe ahụ nchọkụ unu mmalị bụ ibe enwe ivulotu nwaanyị nọ onye ọbụla nwere right isi na ya nọrọsi ya asị chido asị n'ọnwụ o nwere ihe ị ga-eme ọ mgbe anwa oluwo de ne ko winan ma kana yo wiya ana arbo ko de la no so luwo de afu me ko luwo gi ana arbo ko anya arbo ona na pa so wona de ona na munu unu ona na munu unu ana luwo wa ye de ona na munu ma de me kute ona ni ko ni me kute kato bịa kato ụwa nụ ụwa nke gị ịrịchọrọ ịgbatacha ude egbe n'obi ịgbakpọkwara obi agbakpọ afọ mgbe ọ pịara ofili ofili ya bakwa nke ọ dịkwa ka m ya ahụ ee ọ kwesịrị ịnwụrụ jude kwesịrị ịnwụ na jude nwụọ mụ ụzere onye isi eh, ọ bụ ma ọ nwụrụ mụ amara ahụ mana ihe mana m pịatara ya ịgba ya ka ya gbagbu onye e ya na onye isi na-agụ n'oge ụwa nke gị onye so na-agụba ihe nọ n'oche nwa nke gị ọnwụ nwụzi onye agha ndị Izrel ọnwụ nọzi n'isi oche onye ma onye isi kwuo okwu okwu ịghọchara nwa mgbe iji bụrụ onye isi nna ka m ga anyị nche n'ofu ebe ọ si ebe ọ si na ya ga-ahapụ anyị gaga ndị enyi ya ka anyị n'aka anyị kwapụ ya mgbe anyị ji ebe a fada ọ onye ndị ụka anwụ kata ya iwe bido ebe ọ gbatara na n'obi juda nwụrụ o jila atajọba ọkụ mmụọ mba anyị ga-amụnyere ya fuel ngwakọtụ ụnụ maka na ụmụ onye isi ụrụ ugbu mgbe onye nwere iwe ngwakọ ụra bụ ebere onye isi bikos abụ m onye isi via itu isi ọwụrụ gụrụ m egwu ama m ga-eso m n'azụ you can say slow dog is from Tunis but mụ abụ onye otu isi onye ibu mgbe gụra egwu ọnwụ ụzọ onye isi gị na onye isi ndị ajọ otu a na-eyi obodo anyị ụjọ ọgwụ unu maka iwu anyị si wee dị na onye ọbụla ejidere igwe n'aka ọgwụ unu ife na onye a ọsọ gị kpọọ ya jungle justice ọsọ gị kpọọ ya ikeketa orie anyị achọrọ ịma anyị nwa bụ ndị uwe ojii anyị achọrọ ịma na anyị ekpochapụ ndị ajọ mmadụ niile anọ n'obodo a wee mee ka obodo anyị dị mma ọgwụnnanị ya onye ya onye ife a ga-eme ya ọkwa ya egbu ya enyi gị nwoke onye ohi ejidela na anụ na akwa gwara m ga agwa ikpe ha anụ chude gịnụ ọ na onye ohi nụnụ bịa lere ya na ọgba echi ndị polisi ji ya agbọrọ ya ọtọ na-akpagharị ya n'obodo niile ndị mmadụ na-akụ ya uze makwa ihe na-akọ mụnwa ka ị na-ajụ chude m ana m agwa gị si gị akọtala bịa jiri anya gị bịa lie mana ọ bụkwa na ọ bụrụ eziokwu mụ na ya mejukwu ya ọyigi nwoke ọyi nwoke ọyi nwoke mana nke ahụ egosi esampụ maka ndị niile na-egbu egbe akpagharị n'obodo a ọgwụ nna ndị ya obi m kekwana ife na ndị uwe ojii na-emezi a na-emezi gị ka onye ori negodu obi m na gị na-enwe nsogbu na-ekpezi ka gị na ndị uwe ojii na-ejekwa na eji eme gị obi m kedu ihe ke ihe mere anụ m ke ihe na-eme n'otu onezi ka ezi n'otu ọfisa ah! ọfisa oh! biko nnu ke n'otu ọzọ akwa gwara nga agwa iji lele anya gị hụ ya obi m ka ezi ihe ọnụ mụ bụ onye isi ndị ori n'obodo a niile eh? Eh. ịmalị na nwanne gị nwoke be na nwanne gị nwoke oge ọ mewele ka ọ taa mụ wee kpọọ onye otu metiele ya ndị uwe ji nwa gbagbuo ya oriri niile ezu n'obodo bụ mmụọ na akụ anọ gị bụ ben nwanne m Owo batanga joyi. Owo batanga joyi. Owo batanga joyi. Mira wo ya wo. Mbemele ha, mbemele ha, mbemele ha. Owo batanga joyi. Ekwem, ekwem, ekwem. Owo batanga joyi ọmọ matanga choyi ọmọ matanga choyi ọmọ matanga choyi ọmọ matanga choyi ọmọ bàtà ń gà tí ó yí orí. agwakwara m gị tude ya dị na-ezu orí ọmọ gị na ikwe anụ ntị hapụ ihe ga-adị tude na mba ihe ga-adị ya na mba ya ka nwanne m meya kati owe memi amukanwo amukanwo amukanwo. Dọ́tọ̀, ayé àwọn ọmọge bàbá. Chude ị na-ejekwu ka nwanne m. Ị na-ejekwu ka. Alụsị na-eju Jude ị na-ejekwa ụka nwanne m ị na-ejekwa ụka na-agba egbe Nínú sọ́jà náà wíwú ẹni náà nínú jimina ẹ̀ná kwa. Sọ́jà ń kọ́ mu ó wùsùn o. Kèé tó bá dé ma ní fẹ́ mẹ́nu kún ká wọ́n ta ta. Ní fóònù jù wẹ́ pa nkàtà ojú òwúrò yẹn kọ́ni. Kọ́ni mẹ́rẹ̀ pa sẹ́lẹ̀ àtàkùrù wẹ̀ mẹ́rẹ̀ jẹ́ni. Ẹ bọ́ wò wò wò wò kà ń kẹta. Mẹ́rẹ̀ kí fẹ́ wò wò wò àwọ̀. Dọ́tun si jẹ́jú diri aṣọ náà ó máa gbọ́rọ̀. Dọ́tun si Sandra àṣìlù. Uwẹ́nu Uwẹ́nu àṣìlù.

Good. Good. Ọ̀nì àkálẹ̀. Kò sẹ́ni fọ́lọ̀ ha. Kò sí fọ́lọ̀ ha. Kò sẹ́ni fọ́lọ̀ wa. Kò sẹ́ni fọ́lọ̀. N'anya ọ̀fúnma kì í ní sọ̀nà ọ̀mùgọ̀. Ọ̀mùgọ̀. Ẹjọ́ kún mọ́. Àwọn sígọ̀ ọ̀mùgọ̀. Ẹjọ́ láìtẹ̀ ẹjọ́ kún mọ́. Ẹjọ́ nù. Irú ọkún mọ́. Ọkụ ka na-akalị. Maka gịnị? Na mma gị gịnị? Ka m nye ego bụ ego. Ego gịnị? Ka m nye gị na ọ bụ ego. Lekwula lekwula na-asawa akwụna akwụna. Nne gị akwụna mu bɛɛfinu ni na sawo i b'o ɲa la mu.